Thank naijiria nụ n'igbo akwụrụgo mkpakalaka ma ọzọ na anya bụ ọzọ ga-ada maka ife milion ma ọ gazio na keka bịa na ọ bụ okwu ka m jiri bịa umigbo n'anya akwụrụgo umigbo banyụọ n'anya kwụrụ ga akwụrụgo umigbo n'anya achakego ejide n'ofe obi ka anyị nwere ịfụnanya na ịfụnanya ka mma ụmụ igbo gbanyụ ka mụ na-ekwu ụmụ igbo gbanyụọ ụmụ igbo gbanyụ igbo nyadịba ụgba nyadịba nyadịba mmegbu emegbula anyị nyadịba onye isi ewoma kama na-ekwuo ụmụ Igbo n'anya kwurugo ife gbanaka ndị ejila enye enyo ya adegbuchafimaka adegbuchafimaka mmiri ụgbọ na jiri saa alụ ya kugo jiri si onwe onwebala n'ife ọbụla eze nnụnụ otu ugo si bụla eze nnụnụ anyị bụ ụmụ Igbo si bụla ọkasị akasị kama na-ekwuo umibe ọbanye n'ụwa oyimo umibe ọba enela anyị n'ọdịda o mechiri wee kwechiri ụmụ ka mụ na-ekwuo amụjuo ofu ajụjụ amụjuo ajụjụ ma dosa anya onye Igbo cha Naijiria gawa n'Afrịka anyị jee masolo kụwa ga-eme ebi ọkwa adịghị na ịgbakụlụ onwe fa n'anya mana ọ bụ asị ọ na anyị fụrụ onwe anyị n'anya ọ na-agba anyị minority ma na-enyesigo m anya fụ na bụ mgbọrọgwụ naijiria o eze na oke lụrụ anyị aka ewela agbọmasị na-egworo wee n'ala anyị mmebe na-emebụ ndị igbo n'ọdịmma mana umeba akwụrụ ugo onye ga-aga eme ife melu ume igbo ọkawa ekwuru n'ọbụnya ka mụ na-ajụ Foyibo kwuru okwu wee sị Igbo nwelu mmadụ Igbo nwelu odogwu na anyị nwere ife niile na anyị nwere ife niile mana ọ fọdụrụ ofu ka anyị jikọta ọnụ ka anyị bulu ofu ka anyị nweta oke anyị mmebe na-emebe ụmụ Igbo erika oke anyị na-efu n'ama ọdụzi mma na egbuo m maka na anyị bibe Naijiria ji wee kwuru anyị bụ mgbọrọgwụ naijiria ụmụ n'anya kwurugo ụmụ igbo banyọ n'anya kwurugo akwụrụ ụmụ igbo n'anya achakego ka ejide n'ofe obi ka anyị nwere ịfụnanya n'ịfụnanya ka mma ụmụ igbo banyọ ka mụ na-egwu ụmụ igbo n'anya kwurugo ụmụ igbo banyọ dị n'ụwa oyigbo ụmụ igbo banyọ

ọkwa otu ihe a ịtalije ego one ka ịfọdụlụ ebe ọzọ danda ka ahụ na-ebuzi wetio danda wee zaa mụ si ị chọrọ ka m gwa gị ife a na-alụ ị chọrọ ịma sikriti mụ ụmụnna kweta ọkwa anụruo onye mma azịza dị n'ugwu ọnọnwelozi mgbaji igwe bụ ike ụmụ igbo na igwe bụ ike amalụme nwanne ọ na-atọ lililili ụmụ igbo na igwe bụ ike azịza dị n'ugwu na o nwere mgbaji mmekọrịta nwanne nọ bụ Nnamdi Igbo na anyị bụ nwanne ife anyị ji ụmụaka Igbo na-emebe ọfụma agbalụ mbọ gbata ife a na-agbata na mbọ ọ bụ onye ga-amụ na-ekwu high chief Ikenna Victor ana-akọ ikuku ọma na na-edo ikuku ọma kuru mmadụ kuo mmụọ ike mba ndị Igbo ekene CEO e Don Enterprises President General eziokwu bụ ndụ Press fanem ọfụma nya